Luk isi nke iri na otu o rue mgbe ọ na-ekpe ekpere n'otu ebe mgbe o kpebiri na otu onye n'ime ndị na-eso ụzọ ya asị ya onye nwe anyị zi anyị ikpe ekpere dị ka Jọn zikwara ndị na-eso ụzọ ya o wee sị ha mgbe ọbụla unu na-ekpe ekpere sịnụ nna ka e aha gị nsọ ka alaeze gị bịa na-enye anyị nri kwa ụbọchị nke ga-ezuru anyị n'ụbọchị taa gbagharakwa anyị mmehie niile anyị n'ihi na anyị onwe anyị na-agbagharakwa onye ọbụla nke ji anyị ụgwọ ewebakwala anyị n'ime ọnwụwa o wee sị ha onye n'ime unu ga-enwe enyi ga-ejekwukwa ya n'etiti abalị si ya enyi m binye m ogbe achịcha atọ n'ihi na otu enyi m esiwo n'ije bịakute m ma enweghị m ihe ọ bụla m ga-edebe n'iru ya ma onye ahụ ga-esi n'ime ụlọ zaa si esogbula m emechiwo ụzọ ugbu a mụ na ụmụntakịrị m na-edinakwa n'ihe ndina anyị apụghị m ibili nye gị asị m unu ọ bụrụkwa na ọ gaghị ebili inye ya n'ihi na ọ bụ enyi ya ma n'ihi arịrịọ ya na-enweghị ihere ọ ga-ebili nye ya ka ihe dị ya mkpara mụ onwe m sikwa unu rịọnụ a ga-enyekwa unu chọọnụ unu ga-achọtakwa kụanụ a ga-emeghekwara unu n'ihi na onye ọbụla nke na-arịọ na-arịọta onye na-achọkwa na-achọta onye na-akụkwa ka a ga-emeghere ma onye n'etiti unu bụ nna ka nwa ya ga-arịọ ogbe achịcha onye ya nkume ma ọ bụ azụ onye ya akwọ n'ọnọdụ azụ ma ọ bụ asị na ọ ga-arị akwa ọkụkọ ọ ga-enye ya akpị ya mere ọ bụrụ na unu onwe unu ọ bụ ezie na unu jọrọ njọ ma unu na-amata inye ụmụ unu ezi onyinye nna unu nke eluigwe ga-esi aṅa ghara iwere karị mmụọ nsọ nke ukwuu nye ndị na-arịọ ya ọ na-achụpụkwa mmụọ ọjọọ nke dara ogbi o wee rue mgbe mmụọ ọjọọ ahụ pụtasịrị na onye ogbi ahụ kwuru okwu o wee jụ igwe mmadụ niile anya ma ụfọdụ n'ime ha sịrị n'ike Beelzebub onyeisi ndị mmụọ ọjọọ ka ọ na-achụpụ ndị mmụọ ọjọọ ndị ọzọ na-achọ ihe ịrịba ama n'aka ya site n'eluigwe n'ihi na ha na-anwa ya ma ebe ya onwe ya matara echiche uche niile ha ọ sị ha alaeze ọbụla nke kewara megide onwe ya a na-eme ya ka ọ tọgbọrọ n'efu ụlọ nke kewakwara megide ụlọ na-ada ma ọ bụrụkwa na setan kewara megide onwe ya alaeze ya ga-esi aṅa guzo n'ihi na unu na-asị na ana m achụpụ ndị mmụọ ọjọọ n'ike bilzebul ma ọ bụrụ na mụ onwe m achụpụ ndị mmụọ ọjọọ n'ike bilzebul n'ike onye ka ụmụ unu ndị ikom na-achụpụ ha n'ihi nke a ha ga-abụ ndị ikpe unu ma ọ bụrụ na mụ onwe m achụpụ ndị mmụọ ọjọọ n'ike mkpịsị aka Chineke ya mere alaeze Chineke ruru unu arụ mgbe ọbụla onye dị ike nke kezuru ihe agha ya na-eche obi nke aka ya ihe o nwere adị n'udo ma mgbe ọbụla onye ka ya ike ga-abịa imegide ya merikwa ya ọ nara ya ihe agha ya dum nke ọ tụkwasịrị obi ya kerikwa ihe ọ naara ya onye na-adịghị n'akụkụ m na-emegide m onye na-adịghị esokwa m ikpokọta ihe na-achụsa achụsa mgbe ọbụla mmụọ na-adịghị ọcha siri n'arụ mmadụ pụọ ọ na-agabiga n'ebe mmiri na-adịghị na-achọ izu ike ma ebe ọ dịghị achọta ya ọ sị m ga-alaghachi n'ụlọ m ebe m siri pụta mgbe ọ bịara o wee hụ ya ka a sachasịrị ya dozisie ya mgbe ahụ ọ gaa chịrị mmụọ ibe ya asaa nke jọkarị ya onwe ya njọ tinyere onwe ya ha wee baa biri n'ebe ahụ ọnọdụ ikpeazụ nke mmadụ ahụ bịa jọkarị nke mbụ o wee rue mgbe ọ na-ekwu okwu ndị a na otu nwaanyị si n'etiti igwe mmadụ ahụ welie olu ya sị ya Ngozi na-adịrị afọ nke buru gị n'ara nke emere ma ya onwe ya asịrị nke bụ eziokwu karị bụ ngọzi na-adịrị ndị nụrụ okwu Chineke debekwa ya ma mgbe igwe mmadụ na-ezukọ n'ebe ọ nọ ọ malitere ịsị ọgbọ a bụ ajọ ọgbọ ọ na-achọ ihe ịrịba ama agaghị enyekwa ya ihe ịrịba ama ma ọ bụghị ihe ịrịba ama nke Jona n'ihi na dịka Jona ghọrọ ndị Ninive ihe ịrịba ama otu a ka nwa nke mmadụ ga-adịkwara ọgbọ a a ga-eme ka eze nwanyị nke ndịda soo ndị ikom nke ọgbọ a bilie n'ikpe ahụ ọ ga-amakwa ha ikpe n'ihi na o siri n'ebe ụwa sọtụrụ bịa ịnụ amamihe Solomon ma lee onye ka Solomon nọ n'ebe a ndị ikom Ninive ga-eso ọgbọ a bilie n'ikpe ahụ ha ga-amakwa ya ikpe n'ihi na ha chegharịrị na nkwusa nke Jona ma lee onye ka Jona nọ n'ebe a ọ dịghị onye ọbụla mgbe ọ mụnyere oriọna na-adọba ya n'ebe dị nzuzo ma ọ bụ n'okpuru mgbe kama n'elu ihe ịdọba oriọna ka ndị na-aba n'ime ụlọ wee hụ ihe ya oriọna nke arụ gị bụ anya gị mgbe ọbụla anya gị na-ele otu ebe arụ gị dum jupụtakwara n'ihe ma mgbe ọbụla ọ jọrọ njọ arụ gị jupụtakwara n'ọchịchịrị ya mere ya anya ma ihe dị n'ime gị abụghị ọchịchịrị ya mere ọ bụrụ na arụ gị dum ejupụta n'ihe ghara inwe akụkụ ọbụla gbara ọchịchịrị arụ ahụ dum ga-ejupụta n'ihe dịka mgbe oriọna site n'ìhè ya na-enwu na-enye gị ihe ma mgbe ọ na-ekwu okwu onye Farisii kpọrọ ya ka o soo ya rie nri ụtụtụ o wee baa nọdụ na nri ma mgbe onye Farisii ahụ hụrụ ihe ọ na-eme o ju ya anya na ọ bụghị ụzọ saa arụ ya mgbe ọ gaji iri nri ụtụtụ ma onye nwe anyị sịrị ya ugbu a ka unu onwe unu bụ ndị Farisii na-eme ka azụ iko na afere dị ọcha ma ime unu jupụtara na ịpụnara mmadụ ihe na ajọ ihe unu ndị na-enweghị uche onye ahụ nke mere azụ iko ọ bụghị ya mekwara ime ya otu ọ dị were na ihe dị n'ime lụọ ọlụ ebere lee ihe niile dịkwa ọcha n'ebe unu nọ ma ahụhụ ga-adịrị unu ndị Farisii n'ihi na unu na-enye otu ụzọ n'ụzọ iri nke mkpa akwụkwọ na-esi isi ụtọ na rue na mkpa akwụkwọ niile ma unu na-agabiga ikpe na ịhụnanya Chineke ma ọ dị mkpa ka unu mee ihe ndị a ka unu gharakwa ịrapụ ihe ahụ ahụhụ ga-adịrị unu ndị Farisii n'ihi na unu na-ahụ isi oche niile n'ụlọ nzukọ niile na ekele n'ọma ahịa niile n'anya ahụhụ ga-adịrị unu n'ihi na unu dị ka ili nke na-apụtaghị ìhè nke mmadụ ndị na-ejegharị n'elu ha na-amataghị ya ma otu onye n'ime ndị iwu zara sị ya onye ozizi n'ikwu okwu a ị na-emekwa anyị ihe ihere o wee sị ahụhụ ga-adịkwara unu ndị iwu n'ihi na unu na-ebo mmadụ ibu dị ike obubu ma unu onwe unu ejighị otu n'ime mkpịsị aka unu kpata ibu ahụ ahụhụ ga-adịrị unu n'ihi na unu na-ewu ebe a na-eli ndị amụma ma nna unu ha gburu ha ya mere unu bụ ndị a ma ọlụ nna unu ha dịkwa unu ezi mma n'ihi na ahụ onwe ha gburu ha ma unu onwe unu na-ewu ebe a na-eli ha n'ihi nke a amamihe Chineke kwukwara sị m ga-ezigara ha ndị amụma na ndị ozi ụfọdụ n'ime ha ka ha ga-egbukwa sogbukwa ka e wee chọpụta ọbara ndị amụma niile nke awụsiworo site na ntọala ụwa n'aka ọgbọ a site n'ọbara ebe rue ọbara Zekaraya onye lara n'iyi na agbata ebe ịchụ àjà na ụlọ nsọ unu ee asị m unu a ga-achọpụta ya n'aka ọgbọ a ahụhụ ga-adịrị unu ndị iwu n'ihi na unu wepụrụ mkpịsị ugodu nke ọmụma ihe unu onwe unu abataghị unu gbochikwara ndị na-abata mgbe o siri n'ebe ahụ pụta ndị ode akwụkwọ na ndị Farisii wee malite ịnọgide ya si ike na ịkpasu ya ikwu okwu banyere ọtụtụ ihe na-eche ya anwụ inwude ihe nke ga-esi n'ọnụ ya pụta